mama amaghị m ihe bụ nsogbu gị amaghị m ihe ahụ ọ na-abụ gị cheta ya na-agba gị anya mmiri mmadụ ọnwụla ahụrụ gị ihe ọ na-esiri gị ike akọọla gị ọnụ na-enweghị nwa achọrọ m ka ị tụkwasị Chineke obi ọkwa ịkọrala ya mmadụ nke ụwa ịkọrala ya ndị enyi gị ịkọkwara ya ndị agbata obi mana enweghị onye n'ime ha pụrụ igboro gị mkpa achọrọ m ka anyị ga kọsara ya Chineke ọ bụ ya wụ chineke onye ọ ga abụ gị kọsara ya mkpa ya bata n'ime ndụ gị ya bibie mkpa bibiekwa ihe kpatara mkpa ahụ ka anyị gaa ya chineke ka o nwee ike ịgọzi anyị asụla ngọngọ ụzọ ihe dị ga-edu dị nwayọ tụkwasị Chukwu obi ma ụzọ jọ njọ dị egwu nsọ tụkwa tụkwasị Chukwu obi iwufe n'ezi odudu udo n'ike n'ime obi akpando n'ụzọ tụkwasị Mama